ekenekwa m ụnụ igbo ndị ọma njem ọnụ biko achọ m kwune na vidiyo nụ ka ụnụ fụ ka ndị otu mata ya asị ndị mkpụrụ mmiri si agba onwe ha egbe n'ụkwụ mmadụ si si si jedebe chọọchị si dedebe chọọchị jee jee lụwa teknọlọji mana ọ dị same person ka mepekwara ọnụ oji eri ji na-ere si ndị mmadụ si jee chụba àjà na a na-achụ àja ihe a na-aga na ibulu m mm, dọmbebi fanta koku jeje na mmiri bụ omenala igbo nọọsụ na-eme ya na a na-eme ya na ihe a na-aga aga so m wee biko what is the difference between onye na-eje ụka na onye na-achụ aja because them in their conscience they believe that na ihe ọbụla ndị ime as long as na ha emere atụ na ha chọrọ ka ị na-eme no you are going off key so biko ndị be achọ m ka unu the kind of mentality and the kind of iberibe ndị anụnwa dagidego to the extent na na ha amasị their left and their right biko for ndị ọbụla na-asọpọtụ ndị mkpụrụ mmiri ndị otu mata ya asaa ndị otu mataya asaa ihe niile o bridigo this version of breed of Matai Asa anụ o bridigo n'ala Igbo shame on you people watch this video ka unu ihe mee aji tuli mkpu na-asị ndị mmadụ biko desist from listening to this to this thing ndị anụnwa na-ekwu biko because ndị ejiri akụkọ ka ọ dị na mgbe ọzọ ndị be anyị ụtarị ka eji anụ ndị nke anụ ọmụọchọ ka a na-achụpụ dis people n'ime while na-eji the western world ha dị bizi na manufacture phone apịachapụcha gị gbacha gị karat dacha ndị anointing you went and go and buy the phone these people dị busy na-eproduce na-awa ya na-eme everything nke ọrụ ọrụ that is why eji asị Africa let's wake up and face the reality look at western world are busy manufacturing phone you are busy falling under anointing as if say after falling under anointing your problem will be solved na ya maka esi arụ these papers you don't know how to verify these papers bite you know na-enye aka like this ndị dị mkpa ndị dị mkpa ujiche family adando anointing a na-akpọ ya nke asụmadan nke a WWE ka <laughs> na biko iweta ozi a biko tụọ this video times 100 to reach other people let's wake up if you finish following that, that anointing you go and patronize those people that is beautifying this phone okay ama na mgbe ị na watch these videos na pay attention to these three videos this particular one kwuru okwu na-anụwo ebe this young man a na-akpọ Denigbo na-ekwu na ndị ọcha nọ na factory na-alụ ọrụ na-alụ fon anyị nwa nọrụ n'ụlọ ụka na-ekpe ekpere na ekperekwa ekpere kpechie ekpere anyị apụtakwa wele ego jekwago dị fon ndị ọcha na-alụ nọtaim anyị ga-eji wee jechi ife anyị ya eme na ndị ọcha woda taim na-alụ ọrụ anyị nwe woda taim na-ekpe ekpere ọ na-arịa ya ịghọtago denụ nke ahụ esepụtara mmiri ebe achụrụ aja na mmiri he was actually condemning that uh, water pollution eji m aja ahụ wee mee but ọ gwara ha na ọ kwetalụ na ịchụ aja wu omenala igbo ka ọ wụ na-aga na-achụ aja kama si jee na-achụ aja ahụ na mmiri meghele emeghe m wee si chọọ ka njụọ ya ịchụ aja wu omenala igbo ọ na-ekwu ọwụ onye chụwa aja ahụ aja ahụ ọ manufacture fon be ọwụ onye chụwa aja ahụ chụchasịcha aja ahụ mana esi from heaven wee daara ya owu onye chụwa aja ahụ chụchasịcha aja ahụ ọ marụ ka esi alụ moto ozugbo ozugbo ndị a na-akọntradit onwe ha then I only attached that other video ebe ụmụazị be na-esu akwa na aba ka o wee fụ na ụmụazị be anyị despite ụka anyị na-eje that we are hardworking and creative people ife ahụ ebe ụmụazị be anyị na-esu akwa na aba ụfọdụ eh? akwa efuru a na-ebupụtara gị na-eyi ma ndị a na-akpọ gushi ma eh, eh, ndị a na-akpọ kere afa ha vasachi ma ụmụ akwa ya na-afụ wo ụmụazị be anyị na-esu na aba esuchasịa ya na aba It doesn't disturb anybody from ije kperuchukwu it doesn't disturb anybody from ije chụọ aja enwa na ọ na-ekwu ịghọtago ọrị ndị a na-eji achụ aja ka ya ada agwụgwọ ụfọdụ bikọs ụfọdụ n'ime ha na-eme ha chụcha àjà ahụ edebezi ahụ na mmụọ ya ebutere ha ego <coughs> ịghọtago in the other way round ọ sịrị gụ na ekpere ị na-ekpe do useless to you na onwe ife iji eme that you should go and work nọọ ije rụọ ọrụ iwee mụta ka esi eme ife iwee nweta ego gụjee mmụọ ka esi arụ ọrụ aka rather than ijesu kere ana na-ekpe ekpere na ekpere will not help you na the other way ọ nọkwa na advice ụmụazị be anyị na ịchụ àja wuo omenala igbo ha ji chụrụ aja aja ahụ ị na-achụ onye ka ị na-achụrụ aja ahụ kedu ife ị na-achụrụ aja ahụ onye ahụ ị na-achụrụ aja ahụ kedu ife ị chọrọ ka o melu ị na-achụrụ ya aja ka o butere ya ego ị na-achụrụ ya aja ka ị nwee awele ị na-achụrụ ya aja ka o mepeelu ụzọ ị na-achụrụ ya aja ka o protect ya ahụ aja ahụ ị na-achụ what does it kelee n'iwu o nwere ike imeghu ịdụ inwe that e, e, e, ịdụ inwe that knowledge of ilu phone ọkwa ịchụwakwa aja achụjasịcha aja ahụ ichekwagorokwa phone a ndị alụrụ na-eyuzu ụfọdụ n'ime ha na-akọntradit onwe ha na lukata ụmụazị be anyị ha dugo fond of ha pụta ha ha eje bute pikcha ebe ha na-ekpe ekpere bute pikcha ebe ndocha na-alụ ọrụ be ha ọtụka ha sị na ndị be anyị enweghị nke ha na-eme ngwa na faktori ebe ụmụazị be juru na-esu akwa n'aka ha na-esu polo ha na-esu shet ha sụrụ esucha ya ha kụọ ya lebere ya kwa ya onwe kwaliti ịghọtago ụfọdụ akwa a na-esu n'aba na-enwe mmụọ kwaliti danụ nke nwere ike ibubata anywhere yes mụ na-agwa gị ya ụmụazị be anyị na-esu gwogwo n'aba ha pụta ha na ha anaghị ha wa wishi na mma na chikasin village one day mbata na chikasin village abana na factories ebe anọ production onye mmechi alụ vidio njụọ ya church chọọchị ọ na-eje jụọ ya ojekwara ụka la sọnde jụọ ya ajụjụ maka church activities ka ị wee na ọkwụ those same people ị na-afụgasị n'ụlọ ụka ọkwụ ha dịkwa productive na different eh, eh, eh, various factories and the production site enwere by even in the market ịpụkwa e tata ọzụọkwa n'ebe niile ọkwa the same people ịfụkwa e na-ekpe ekpere ọkwụ ha jụrụ ebe ahụ so sometimes ndị a na-ekwu okwu agwụgwọ ụmụnna ndị a na-ekwu okwu oge ha na-ekwu okwu ka ndị egbuwara isi ikweta na ije chụọ àjà na chineke ya agọzi onye na ndị egede na ndị mbụ ya agọzi onye ya ego ịfụkwa onye na-ekpe ekpere ị na-akọ ndị mgbe ekpere ahụ ọ ekpe si na ekpere ọ na-ekpe dị useless so ọ wụrụ na mmadụ nwere ike ije na ya advice mmadụ ịkwụsị ikpe ekpere jee mụọ ka esi alụ fon nwaanyị na ya advice ka onye na-achụ aja anya hapụ aja ọ na-achụ jee mụọ ịlụ fon ịghọtana ọ wụrụ na ịma ma na ọdụ oke onye jee chụọ aja chụcha aja o were ego ọchụta na aja jee goro fon hapụkwa onye na akpe ekpere okpechakwa ekpere ya were ego peta na ekpere jee goro fon na-ekele ọrụ eke ịghọtago enenezie ebe ụmụazị be anyị dụ hard nọla ha na-esu ọkwa na-ekpo staa ụmụazị be anyị na-agba mbọ say the cities na being industrious has nothing to do with any eh, it can never distract you i mean eh, eh, ide ekpesi ụka ị na-ekpe ike or ide aworship sife na aworship ike it doesn't stop you from being productive onye du lazy du lazy onye du lazy du lazy akarị ogere iwu akarị ogere onye na-anị iyi na-anị iyi that is one thing i know ịghọtago ọ na-asọpọtụ na ịchụ aja dụ mma mana ọ na ebe a na-agwa na ikpe ekpere adụghọ mma so aja ka ndị ọcha na-achụ were eme ife ha na-eme aja ka ndị ọcha na-achụ were alụ foonu a aja ka ndị china na-achụ were alụ dis foonu ee ụfọdụ n'ime ga-etiri so many production site be ndị ọcha aja ka ha na-achụ were produce ife niile ha na-eproduce ee achụkwana m egwa the only thing ha chụdebere ugwu ka imedebe nke ị na-eme bịa mebe nke ha na-eme onweghị any other thing ha na-akụziri m ọkwefu comparison onye ruo ọ ka imedebe nke ahụ ị na-eme ka ị bịa mebe nke ha na-eme the area they water area, it is all about competition to them. Stop the one you are doing, come and start doing their own. Ịchụ aja dị mana ikpere Chineke adịghị mma because na ị chọrọ ka esi alụ fon ị chọrọ ka eji alụ fon bịa ka mkpoje na nke akalaka ka ije mmụọ ka esi alụ fon bịa ka mkpoje na nke king lotus ka ije mmụọ ka esi alụ fon ee ịmụcha ya pụta ka mmanụ ya kwụsị gị na-eme netiri ị na-eme ee nwụdewenụ mkpụrụ mmiri nwụdewenụ mkpụrụ mmiri nwụdewenụ mkpụrụ mmiri kwụ na ya ekwe ụfọdụ n'ime ụlọ nwụcha mkpụrụ mmiri na-ewu eskiti na-enwe eji ime isekwasa ya igbo na-enu ịpụta anya gị ana red iwere akọ iwere akọ inyo eh, iwere amatu eh, ụfọdụ nwa ọchịcha vidio ha mere etu ike akwụrụ ọtọgbu m eh, ha na-akọntradit onwe ha hiara ndị a kwuonu na it is all about religion unu akwụzina na ndị isi ojii na religion it is all about religion you want them to stop the one they are doing and start following the one ị na-eme very simple hapụzienu ndị ọcha na-alụ nga na ndọcha na-alụ nke unu na-eje ebute that comparison ada work anywhere very simple you can nicely convince me to see reason with if ị na-eme but don't come here bịa na-exhibit your your ignorance anywhere go i still remain ezugo eh nwoke godu eh daalụnụ